lee ka Chineke siri dị ukwuu ebuliwo gị elu n'ike ịdị ukwuu karịa ihe niile o kere ihe niile site n'okwu ya eluigwe na-akọ ịdị ukwuu ya mbara igwe na-egosi ọlụ aka ya dị ebube ihe niile Chineke kere dị mma ihe niile kpughere ịdị ukwuu ya na ịdị mma ya na ike ya Chineke kere osisi niile dị iche iche na anụmanụ niile dị iche iche mgbe ahụ ọ kpụrụ nwoke mbụ site n'aja nke ala o kụnyere ume n'ime ya ma nyekwa ya ndụ nwoke mbụ ahụ ka a kpọrọ Adam Chineke wee were otu ọkpụkpọ akụkọ ahụ nke Adam site na ya ka o sitere kepụta nwaanyị ka ọ bụrụ nwunye Adam na onye inye aka ya nke ahụ bụ nwaanyị mbụ a kpọrọ ya Eve Chineke kere nwoke ahụ na nwaanyị ahụ na ụfọdụ ejirimara ya ka ya na ha wee nwee ike ịdị na-emekọrịta ha biri n'ọṅụ n'iru ya n'ubi a gbara ogige edoziri nke ọma nye ha akpọrọ Iden ahụhụ na ọnwụ adịghị na ya Chineke siri Adam ị nwere ike iri mkpụrụ niile si n'ubi a ewepụkwa otu ọ bụrụ na gị erie mkpụrụ sitere n'osisi a ị ga-anwụ ma otu ụbọchị ekwensu nwara Iv ka o rie mkpụrụ ahụ o were mkpụrụ ahụ rie ụfọdụ ya di ya rikwara ha mere nke a n'ihi na ha kwenyere ekwensu kama ikwenyere Chineke n'ihi omume ihere a mmekọrịta ha na Chineke mebiri n'ihi na Chineke dị nsọ ndị mmehie adịghị ebi n'ebe ọ nọ n'ihi nke a Chineke chụpụrụ Adam na Iv n'ogige Iden nnupụ isi ha nye chineke wetara ha ihe ihere n'ihi nke a adam na iv na ụmụ ha nọzi n'ahụhụ nke ihe mgbu na ọnwụ ma chineke onye iko nwere atụmatụ idubata ụmụ adam ka ya na ha nwee mmekọrịta ọzọ ma binyekwara ya ruo mgbe ebighị ebi n'ala eze ya n'ime akwụkwọ nsọ chineke kpughere atụmatụ ya maka ịzọpụta mmadụ pụọ n'ahụ nke kwesịrị ya wepụ mmehie na ihere ha na ịkpọghachi ha azụ n'ime nwekọrịta nke ya na ha Chineke gosiri Abraham ụfọdụ atụmatụ ndị a Abraham kwenyere Chineke ma bulie ya elu Chineke kwere ya nkwa ịgọzi ya na ịgọzi ndị niile bi n'elu ụwa site na ya o kwere ya nkwa inye ya ọtụtụ ụmụ dịka aja dị n'ala n'akụkụ osimiri na kpakpando dị n'eluigwe Ebraham kwenyere Chineke Chineke gụnyere Ebraham dịka otu n'ime ndị oru ya bụ onye ezi omume wee kpọọ ya enyi Chineke otu ụbọchị Chineke nwelere Ebreham ịmata ma ọ ga-atụkwasị ya obi ma debe iwu ya ọ sịrị Ebreham jiri nwa ya chọọrọ ya àjà Ebreham matara na ọ bụ site n'otu nwa ya ka Chineke kwere nkwa inye ya ọtụtụ ụmụ ma ọ tụkwasịrị Chineke obi wee rube isi n'ihi nke a o jikere igbu nwa ya iji chụọ àjà nye Chineke Ebreham weliri mma ya elu ma Chineke sịrị ya Ebreham, emerụla nwata ahụ ahụ amaara m na ị na-atụ egwu m ma dịrị njikere irubere m isi mgbe ahụ Ebreham wee hụ ebule nọ ya nso mpi ya konyere n'ọhịa Ebreham wee were ebule ahụ Chineke wetara jiri ya chụọrọ ya àjà n'ọnọdụ nwa ya oge Chineke onye iko na onye ebere wetara ebule ejiri chụọ àjà n'ọnọdụ nwa Ebreham o gosiri Ebreham ịhụnanya ya dị ukwuu nye ụmụ mmadụ ịhụnanya dị ka ịhụnanya ezigbo nna na-enwe nye nwa ya site n'ihe a Chineke na-egosi na ya họpụtara àjà a ga-achụ n'ọnọdụ ụmụ mmadụ Chineke onye obi ebere gbara ama n'akwụkwọ nsọ na ọ ga-ezite onye na-enweghị mmehie ka ọ nwụọ ọnwụ n'ọnọdụ ụmụ Adam wepụ mmehie na ihere ha site na aja dị ukwuu ọ ga-emeghe ụzọ nye ndị kwere na ya ibi na nnwekọ ha na Chineke ruo ebighị ebi ala eze Chineke ndị amụma kpọrọ onye a onye nzọpụta ha sịrị na Chineke ga-ezite onye nzọpụta ka ọ zọpụta ụmụ mmadụ ka ọ bụrụkwa eze ha na-achịkwa ha ruo mgbe ebighị ebi n'aha Chineke ọtụtụ narị afọ gara aga tupu ọ bịa ndị amụma kwuru okwu banyere ihe ndị ahụ mezaya ga-eme nakwa ihe ndị ahụ gaji ime ya ndị amụma kọwara ya dịka ọkpara Chineke ma kweekwa na ọmụmụ ya ga-abụkwa ihe ịrịba ama onye amụma Aịzaya sịrị otu nwa agbọghọ na-amaghị nwoke ga-atụrụ ime mụọkwa nwa nwoke ndị amụma dekwara si na a ga-amụ mezaya na Betlehem ha kwukwara na ọ ga-abatakwa Jerusalem dị ka eze n'elu ịnyịnya ha dekwara sị na ezi enyi ya ga-arara ya n'ihi iri mkpụrụ ego ọlaọcha atọ ndị ama kwuru si na onye nzọpụta anyị ga-eji ndụ ya chụọ àjà mana Chineke ga-akpọlite ya n'ọnwụ n'ụbọchị nke atọ ndị amụma kpọrọ onye nzọpụta ahụ nwa nke mmadụ ma sị na ọ ga-arịgo n'elu igwe Chineke ga-enye ya ikike n'ebe mba niile nke ụwa nọ ruo mgbe ebighị ebi puku afọ abụọ gara aga otu onye biri n'ụwa nke a aha ya bụ Jizọs mgbe ndị mmadụ hụrụ ihe ndị o mere ha jụrịtara onwe ha ọ bụ ya bụ Mesaya ahụ ndụ Jizọs o mezuru ihe ndị amụma kwuru banyere onye nzọpụta ahụ onyonyo a na-egosi onye Jizọs bụ na ihe ụfọdụ ndị o kwuru ma mee dị ka e dere ya n'akwụkwọ nsọ n'ime onyonyo a otu nwoke nọchitere anya Jizọs ọ dịghị onye ọbụla pụrụ ime nke a kama e mere onyonyo a ka ndị mmadụ wee mata ma mụtakwa ihe banyere obibi ndụ Jizọs nakwa inwe ike nata ngọzi niile Chineke kwere na nkwa ana m edegara gị akwụkwọ Theophilus banyere ihe ndị ahụ meworo n'etiti anyị ka ị wee ghọta ihe bụ eziokwu ihe niile mgbe Siza Ọgọstus na-achị ndị Rom na mgbe herod bụkwa eze ndị Judia Chineke zigara mmụọ ozi Gabriel izi otu nwa agbọghọ na-amaghị nwoke ozi na Nazaret aha nwa agbọghọ ahụ bụ Meri atụla egwu mary n'ihi na ịnata amara n'iru chineke ị ga-atụrụ ime ị ga-amụkwa nwa nwoke ị ga-akpọkwa aha ya jizọs ga-esi anya mee abụ m nwoke ọ ga-adị ukwuu a akpọ ya ọkpara nke chineke dị elu alaeze ya agaghị ebighị ebi mary biliri jee judia n'ụlọ elizabeth nwanne ya nke dịkwa ime site n'ọlụ ebube nke chineke elizabeth mary ịbụ onye a gọziri agọzi n'etiti ụmụ nwaanyị niile ọ bụkwa onye a gọziri agọzi ka nwa gị ga-abụ n'ihi na ngwa ngwa m nụrụ olu gị nwata nọ m n'afọ wuliri elu n'ọṅụ mkpụrụ obi m na-eme ka onye nwaanyị dị ukwuu Mmụọ m na-aṅụrịkwa n'ime Chineke onye nwe m. Site taa, ọgbọ niile ga-akpọ m onye a gọziri agọzi. Ka ndị Nazaret ghọta nke a, site n'iwu Siza Ọgọstọs, a ga-agụkọ mmadụ niile ọnụ ndị ọ na-achị n'ime Galili na Judea a ga-ederịrị aha mmadụ niile n'akwụkwọ n'obodo nke aka ha nke bụ n'obodo nna ha mary wee jee betlehem ka e wee aha ya na josef bụ onye na-achọ ịlụ ya n'akwụkwọ mana ha enwetaghị ọnọdụ n'ụlọ ndị ije na betlehem ọ bụ naanị n'ụlọ anụmanụ ka ha nwetara ọnọdụ ndị ọzụzụ atụrụ nọkwa n'obodo ahụ na-echekwa atụrụ ha n'abalị mgbe mmụọ ozi Chineke bịaruru ha nso ebube nke onye nwe anyị mụbakwara ha gburugburu taa n'obodo nke David ka a mụrụ nye unu Kraịst bụ onye nzọpụta ndị ọzụzụ atụrụ ahụ wee mee ngwa ngwa jee hụ nwata ahụ ebe a tọgbọrọ ya n'ụlọ anụ ha onwe ha bụkwa ndị mbụ kwụsịrị ozi ọma nke ọmụmụ onye nzọpụta ahụ mgbe otu izu ụka gasịrị n'ụbọchị obibi ugwu ya agụrụ ya jizọs josef na mary wee kpọrọ ya jee jerusalem iche ya n'iru chineke otu nwoke dị nke bụ onye ezi omume nke na-atụkwa egwu chineke n'ụlọ ukwu chineke onye mmụọ nsọ kwere nkwa na ọ gaghị ahụ ọnwụ ma ọ bụrụ na ọ hụghị kraịst aha ya bụ simeon ugbu a onye nwe anyị ka o rugila n'udo dịka okwu ọnụ gị si ede n'ihi na anya m ahụwo nzọpụta gị nwata bụ onye chineke họpụtara ka ọ na bụrụ ndị a gọziri agọzi mgbe ha mesịrị ihe niile dịka iwu Mozis siri dị ha hapụrụ Jerusalem laghachi Nazaret mgbe Jisọs gbara afọ iri na abụọ Josef na Mary kpọrọ ya jee Jerusalem maka mmemme ngabiga mana mgbe ha malitere ịlaghachi ha chere na Jisọs soro ha ma o soghị ha ha wee laghachi azụ na Jerusalem ịchọ e ya n'ụbọchị nke atọ ha chọtara ya n'ụlọ ukwu Chineke ebe ọ nọdụrụ ala n'iru ndị ozizi nwa onye ka nwa a bụ nke na-ajụ ajụ ndị a o si Nazaret anyị na o anyị laa biko gbaghara anyị n'ọkụ n'obi ya ọ tụrụ ndị nụrụ ozizi ya n'anya nwa m gịnị mere iji mee anyị taa o nyere mụ na nna gị nsogbu nke ukwuu ịchọta gị gịnị mere unu na-achọ m ọ bụ na unu amaghị na m ga ọrụ nke nna m o wee soro ha laghachi nazaret na-etokwa na amamihe na amara n'ihu chineke na mmadụ afọ nke iri na ise mgbe Taịbọrọs malitere ịchị ndị Rom mgbe Pontus Pilet na-achịkwa Judia na mgbe Herọd na-achị Galili mgbe Anas na Kayafas bụ ndị isi nchụaja okwu nke Chineke bịakwutere Jọn n'ọzara o wee jee obodo niile nke dị Jọdan nso ikwu okwu Chineke ikwusa baptizim nke nchegharị na mgbaghara mmehie chegharịanụ chigharịkwanụ ka emekwanụ baptizim Chineke ga-agbaghara unu dịka edere ya n'akwụkwọ onye amụma Aịzaya olu otu onye na-eti mkpu n'ọhịa si dozienụ okporo ụzọ onye nwanyị meenụ okporo ụzọ onye nwanyị ka o guzozie a ga-ekpochu ndagwurugwu ọbụla a ga-emekwa ka ugwu ọbụla dị ala ebe gbagọrọ agbagọ na-eguzozi ụzọ mkpụtamkpụ niile ga-adịkwa larịị larịị mmadụ niile ga-ahụkwa nzọpụta nke Chineke gịnị ka anyị ga-eme gịnị ka ga-eme. unu ọgbọ nke ajụala gịnị ka ị chọrọ ka anyị mee gwa anyị gwa anyị ụzọ onye nwere uwe abụọ ya nye onye na-enweghị ma otu onye nwekwara ihe oriri mekwa otu a onye ozizi anyị bụ ndị ọnụ ụtụ gịnị ka anyị ga-eme unu agaghị anara ụtụ karịa ka ekwu kedu maka anyị gịnị ka anyị ga-eme unu apụnara mmadụ ego ha n'ike unu ebola onye ọbụla ebubo ụgha ka afọ ju unu n'ụgwọ ọnwa unu gwa anyị Kraịst eji m mmiri na-eme unu baptizim mana otu onye na-abịa nke karị m onwe m ukwuu erughị m eru ikepụ eriri akpụkpọ ụkwụ ya ọ ga-eji mmụọ nsọ na ọkụ na-eme unu baptizim o jikwa ihe mfụcha ọka n'aka ya ịfụcha igbụba ọka site n'ọka ọ ga-ekpụbatakwa ọka niile tinye n'ọba ya dịka nduru wee bịakwasị jizọs na-arụ. otu olu wee si n'eluigwe sị ị bụ ọkpara m m hụrụ n'anya ihe gị dị m ezi mma mgbe jizọs malitere ọrụ ya ọ gbara iri afọ atọ o jupụtara na mmụọ nsọ mgbe ọ rigopụtara site na Jọdan mmụọ nsọ wee duru ya jee n'ọhịa ebe ekwensu nwara ya iri ụbọchị anọ o buru ọnụ ụbọchị ndị a niile ekwentị wee sị ya ọ bụrụ na ị bụ ọkpara Chineke mee ka nkume a ghaa achịcha edewo ya ọ bụghị naanị achịcha ka mmadụ ga-eji dị ndụ kama site n'okwu Chineke ekwensu wee duru ya gosi ya alaeze niile nke ụwa na nwa mgbe nta m ga-enye gị ike a niile na ebube ha n'ihi na ọ bụ mụ ka enyefere ha n'aka enwekwara m ike inye ha onye ọbụla masịrị m ha niile ga-abụ nke gị ma ọ bụrụ na ife m ofufe edewo ya naanị onye nwe gị ka ị ga-efe naanị ya ka ị ga-ekpekwara ekwensu wee duru ya jee n'elu ụlọ chineke na jerusalem ọ bụrụ na ị ọkpara chineke tụda onwe gị site n'ebe a n'ihi na edewo ya sị ndị mmụọ ozi ya ka ọ ga-enye ichebe gị ọzọ ọ bụkwa n'elu aka ha ka ha ga-eburu gị ka ị ghara ịkpọbi ụkwụ na nkume akwụkwọ nsọ sịrị anwakwala onye nwe gị ọnwụnwa Ewet, ebe a zụlitere ya ụbọchị izu ike ọ gara n'ụlọ ukwu Chineke ka ọ na-eme ha wee kpọọ ya ka ọ gụpụta site n'akwụkwọ ya. nsọ Chineke nọnyere m n'ihi na ọ rọpụtara m izisara ndị ogbenye ozi ọma o zitere m ime ka ndị e kere agbụ nwere onwe ha ka ndị kpụrụ isi wee ha ụzọ ime ka ndị a na-emegbu nwere onwe ha na ịgwa ahụ na oge abịawo mgbe onye nwe anyị ga-azọpụta ndị ya ka e emezuworo ihe edere n'akwụkwọ nsọ ka a gụrụ ya na ntị unu n'akwụkwọ si emezuwo mana ọ bụ naanị Mesaya pụrụ imezu nkwa kedu otu anyị ga-eji mara ọ tụghị m n'anya na unu ga-atụrụ m ilu asịrị ọ bụghị ọnụ onwe gị unu ga-asịkwa m lee n'obodo nke aka gị ihe ndị ahụ i mere na Kapanọm ka m gwa unu nke a onye amụma enweghị ugwu n'obodo nke aka ya site n'okwu a jizọs kọwara onwe ya dịka mezaya onye chineke tere mmanụ nke o zitere ịzọpụta ndị ya mana ndị juu anabataghị ya dịka mezaya nzube ha bụ ịkwada ya site n'elu ugwu mana o sitere n'etiti igwe mmadụ ahụ pụọ wee wezụga onwe ya bịaruo kapanium obodo nta nke Galili Ọchịchị ndị Rom dị ebe niile n'oge ahụ ndị Juu na-achọkwa Mesaya onye ga-anapụta ha na ọchịchị aka ike dị etu a ọ na-abụ abụ ọkwa ya ya o nwere otu mgbe mmadụ abụọ jere ikpe ekpere otu bụ onye farisii nke ọzọ bụ onye ọnụ ụtụ onye farisii ahụ wee guzoro onwe ya kpee sị ekele m gị Chineke n'ihi na abụghị m onye anya ukwu anaghị m akwapụ iko dịka ndị ọzọ ekele dịrị gị n'ihi na adịghị m dịka onye ọnụ ụtụ a ana m ebu ọnụ ugboro abụọ n'otu izu ụka ana m enyekwa otu ụzọ n'ụzọ iri m mana onye ọnụ ụtụ ahụ guzoro n'ebe dị anya enweghịkwa ike iweli anya ya elu mana o tiri aka n'obi ya sị Chineke mere m ebere onye mmehie asị m unu onye ọnụ ụtụ ahụ ọ bụghị onye farisi ahụ natara iru ọma n'ebe Chineke nọ n'ihi na onye na-ebuli onwe ya elu a ga-eweda ya onye na-eweda onwe ya a ga-eweli ya kwapụ n'ụgbọ unu n'ebe miri emi chịbakwa n'ụgbọ unu n'ime mmiri maka igbu azụ hmm, elụrụ e ọlụ anyị asị niile ọ dịghị azụ anyị jidere mana ọ bụrụ na ị kwuru otu a m ga-eme ka i kwuru nọpụ onye nwe anyị onye mmehie ka mbụ atụla egwu site taa ị ga na-akụta ndị mmadụ bịa nụrụ okwu m ị ga-enwe ndụ chọọ Chineke mgbe ị ga-achọta ya kpọọ ya mgbe ọ nọ nso ka onye ajọ omume hapụ ụzọ ya niile hapụkwa echiche ya niile ka ọ laghachikwute Chineke ọ ga-emekwara ya ebere ọ ga-agbaghara ya n'izu oke ọ ga-eji ọṅụ laa ọ bụkwa udo ga na-edu ya ọ na-abịa ọ nọ n'ebe a lee ya Jizọs biko nwa anyị nwere biko mee ebere ọ gbara afọ iri na abụọ ọ na-anwụ anwụ biko biko soro m bịa ọ bụ ihe nwute nwaga anwụọla esogbula ya ọzọ atụla egwu naanị kwere ọ ga-adị mma kama ọ na-ehi ụra nwata bilie agwala onye ọ bụla ihe mere mgbe nke a gasịrị ọ hụrụ otu onye ọnụ ụtụ aha ya bụ Matthew Levi n'ebe ọ na-anakọta ụtụ Jizọs wee rigoro n'elu ugwu ikpe ekpere o kpere ekpere ebe ahụ anyasị niile mgbe chi bọrọ o kelere mmadụ iri na abụọ ahụ ndị ọ kpọrọ ndị na-eso ụzọ ya Simon Kakoropita. na Andrew one ya James na John Philip Bartholomew, Matthew, and Thomas, James 1 Alphaeus, and Simon Cana Pokwa Zelot. na Judas wannan James na Judas Iscariot kai gara rayanye. Eze chineke bụ nke ha Ngozi ga-adịrị ndị agụụ n'ihi na afọ ga-eju ha Ngozi ga-adịrị ndị na-eru uju n'ihi na ha ga-achị ọchị Ngozi ga-adịrị unu mgbe a na-akpọ ụnụ asị mgbe a na-ajụkwa ụnụ, mgbe a na-ekwugide ụnụ n'ihi nwa nke mmadụ ṅụrịanụ mgbe nke a na-eme ka obi dịkwa ụnụ ụtọ n'ihi na ụgwọ ọla ụnụ dị ukwuu n'eluigwe n'ihi na nna nna ha mere otu a nye ndị amụma asaa asatọ itoolu iri iri na otu ọ bụ ihe nwere kedu ihe nke a pụtara ọ ga-esiri unu ike ndị ọgaranya unu nwere ihe ọma unu n'ụwa a ahụ ga-adịrị ndị na-achị ọchị ugbu a n'ihi na ha ga-eri uju ahụ ga-adịrị ụnụ mgbe a na-ekwu ezi ihe banyere ụnụ n'ihi na nna nna unu kwuru otu a nye ndị amụma ụgha mana asị m ụnụ ndị na-ege m ntị ụnụ ndị iro ụnụ n'anya na-enu ihe ọma nye ndị na-akpọ ọnụ asị gọzienụ ndị na-abụ ụnụ ọnụ na-ekperenụ ndị iro ụnụ ekpere onye ọ bụla nke mara gị aka ntị tụgharịa nke ọzọ ka ọ mazuo ya onye ọbụla nke chiri uwe gị nyekwa ya nke ime gị nye onye ọbụla nke na-arịọ ihe ọbụla onye ọbụla nke were ihe gị hapụrụ ya ihe ahụ mere ndị ọzọ ihe ndị ahụ ị chọrọ ka ha mere gị ọ bụrụ na ọ bụ naanị ndị hụrụ gị n'anya ka ị na-ahụ n'anya ị nweghị ụgwọ ọrụ n'ihi na ndị mmehie na-emekwa otu ahụ ọ bụrụ na ọ bụ naanị ndị na-emere gị ihe ọma ka ị na-emere ihe ọma gịnị mere iji na-ele anya ngọzi ndị mmehie na-emekwa otu a. kedu otu ọ ga-esi metụ ya aka Kedu ga-esi gwa ya okwu? Ee e, e. ụnụ ndị iro unu n'anya na-emere ha ihe ọma na-ebinye ha ego na ya anya uru mgbe ahụ ka unu ga-enwe ụgwọ ọlụ n'ihi na unu ga-abụ ụmụ nke Chineke n'ihi na o nwere obi ebere nye mmadụ niile nwee na obi ebere dị ka nna ụnụ bụ Chineke zọpụta anyị Jizọs unu ekpela ikpe ka a ghara ikpe unu akajọla ka e wee ghara ịkajọ unu gbagharanụ a ga-agbagharakwa unu duzie onye nwanyị. <laughs> nyenụ a ga-enyekwa unu n'ihi na ihe unu ji tụnyere mmadụ ka a ga-eji wee tụnyere unu onye isi apụghị idu onye isi ibe ya ọ bụrụ na o mee ha ga-adaba n'olulu gịnị mere unu ji ahụ ahịhịa dị onye ọzọ n'anya mana unu adịghị ahụ osisi dị unu n'anya ịdị anyị mkpa ugbu a onye ozizi <laughs> ee eh, eh, kama ngọzi na-adịrị ndị na-anụ okwu Chineke na-emekwa ya ọ ga-amasị m ịmata nwoke a ị chere na ọ bụ Mezaya ahụ onye Farisi a kwụrụ Jizọs iri nri n'ụlọ ya Jizọs wee nọdụ ala iri nri n'ụlọ ya ụmụntakịrị laanụ na anụla laanụ a na-eme ihe ọjọọ niile ha nwere ike ya nwaanyị a nke na-ebetu ya aka ọ gara mata ụdị ndụ ọjọọ nwaanyị a na-ebi ama m onye nwaanyị a bụ Simon ka m kọrọ gị otu ihe mmadụ abụọ ji otu onye ụgwọ otu onye ji ya narị naira ise nke ọzọ ji iri ise ọ dịghị onye n'ime ha pụrụ ịkwụ ụgwọ ahụ o wee gbaghara ha kedu onye ga-ahụ ya n'anya karịa echere m na ọ ga-abụ onye nke ọ gbaghara karịa I kwuru nke ọma ị hụla nwaanyị a a bịara n'ụlọ gị ị nyeghị mmiri ịsa ụkwụ mana o jiri anya mmiri ya na agịrị isi ya saa ụkwụ m ị jighị nsụtụ ọnụ nabata m mana kamgbe m batara n'ebe a ọ kwụsịbeghị ịsụtụ m ọnụ n'ụkwụ ị mmanụ oliv maka isi m mana o jiri jiriwo mmanụ na-esi isi ụtọ tee m n'ụkwụ n'ezie ịhụnanya o gosiri emewo ka agbaghara mmehie ya niile mana onye agbaghara nke nta na-egosi ịhụnanya dị nta agbagharawo mmehie gị kwe gị azọpụtawo gị laa n'udo na-agagharị na-ezisakwa ozi ọma nke alaeze Chineke ndị ozi iri na abụọ ahụ na ụmụ nwaanyị ụfọdụ ndị a gwọrọ mmụọ ọjọọ na-esokwa ya eje Mary nke a na-akpọ Magdalene Joanna nke di ya bụ Chuza onye na-ejere Herod ozi na Suzana onye na-achị galili n'okpuru ndị rom tinyere jọn nke baptizim n'ụlọ mkpọrọ n'ihi na o kweghị ka ọ lụchie nwunye nwanne ya ọ dịkwa mma mgbe anyị ruru n'ọnụ ụzọ ama anyị hụrụ ndị bụ ozu ọ bụ ozu nwa nwaanyị di ya nwụrụ anwụ mụrụ naanị ya mgbe jizọs hụrụ nwaanyị a obi ya jupụtara n'ọmịiko o wee metụ igbe ozu ahụ aka sị nwa okorobịa asị m gị bilie ozu ahụ wee bilie jizọs wee kpọrọ ya nyeghachi nne ya jụọ ya sị ọ bụ gị bụ onye jọn sịrị gaje bịa kọwaa anyị lewe anya onye ọzọ <laughs> onye ozizi onye ozizi onye nwe m Jọn nke baptizim zitere anyị eju bụ onye ahụ gaji bịa ka ọ bụ anyị lewe anya onye ọzọ laghachinụ gwanụ Jọn ihe unu hụrụ nụkwa dị isi n'ahụ ụzọ ndị ngwọrọ na-aga ije ngozi ga-adịrị ndị na-enweghị obi abụọ banyere m m abụọ ị na-ahụ ya ugbu a m ahụ Jizọs gha mkpụrụ pụrụ ịgha mkpụrụ mgbe ọ na-agha ụfọdụ dara n'akụkụ ụzọ a zọkwasịrị ha ụkwụ anụ ufe nke eluigwe wee ripụ ha ụfọdụ dara na nkume mgbe ha tolitere ha kpọnwụrụ n'ihi na ha enweghị mmiri ọ bụla ụfọdụ dara n'etiti ogwu ogwu ahụ wee soro mkpụrụ ahụ tolite ma gbusie ha ụfọdụ dara n'ala dị mma ha wee tolite na-amị mkpụrụ na mgbe ha arị mkpụrụ n'otu n'otu onye ozizi gịnị mere ị na-agwa ya okwu n'ilu mgbe igwe mmadụ zukọrọ ihe nzuzo banyere alaeze chineke ka e kpugheworo nye unu mana n'ebe ndị ọzọ na ọ bụ site n'ilu ka ha ghara ịhụ mgbe ha na-ele anya gharakwa ịghọta mgbe ha na-anụ nke a bụ nkọwa ilu ahụ mkpụrụ ahụ bụ okwu Chineke mkpụrụ ahụ nke dara n'akụkụ ụzọ bụ ndị na-anụ okwu ahụ mana ajọ onye ahụ napụrụ ha okwu ahụ site n'obi ha ka ha ghara ikwere ma ghọtakwa mkpụrụ nke dara n'ala nkume bụ ndị na-anụ okwu ahụ nabatakwu ya n'ọṅụ mana ha enweghị mkpọrọgwụ ha kwere naanị nwa oge mana mgbe oge nwapụta bịara ha wee dachapụ mkpụrụ ahụ nke dara n'etiti ogwu bụ ndị na-anụ mana nsogbu na akụ na ụba na ikpori ndụ bịara kpagbuo okwu ahụ ọ dịghị mgbe ọ mịrị mkpụrụ mkpụrụ ahụ nke dara n'ala ọma bụ ndị na-anụ okwu ahụ nabatakwu ya n'obi ọma na nrube isi ha na-anọgide ruo mgbe ha mere mkpụrụ ọ onye na-amụnye oriọna kpuchie ya akwa ma ọ bụ dọba ya n'okpuru ihe kama ọ na-adọba ya n'elu ihe ka mmadụ niile wee hụ ihe mgbe ha na-abata a ga-eme ka ihe ọbụla zoro ezo pụta ihe a ga-ekpughepụkwa ihe ọbụla ekpuchiri ekpuchi kpachapụ anya maka ihe ị na-anụ n'ihi na a ga-enye onye ọbụla nke nwere mana onye ọbụla nke na-enweghị a ga-anapụ ya ole na ole o nwere onye ozizi nne gị na ụmụnne gị na-achọ gị n'ezi ha na-achọ ịhụ gị nne m na ụmụnne m bụ ndị na-anụ okwu Chineke na-emekwa ya otu ụbọchị Jizọs na ndị na-eso ụzọ ya banyere n'ụgbọ ọ ha ka anyị gafee n'ofe osimiri nke ọzọ mgbe ha na-eche ọ malitere ihi ụra gafee n'ofe osimiri ahụ ruo Gadara nke nọ na ncherịta ihu Galili see any there, Lou? Gonna get you in that bed now. Biko, Hatalamao. Kini Buahage. Legion. We want Biko. d Hatabane no Doko. kama sikai nigwe esia ndị mmụọ ji ahụ wee pụọ n'ime nwoke ahụ baa n'ime igwe ezi ahụ soro gị jee n'ebe ọbụla ị na-eje biko ka m soro gị jee laghachi n'ụlọ gị gwa ihe ọma Chineke mere gị Ya mere, sịrị ya onye ozizi zila igwe mmadụ ndị a ha wee nwee ike ịba n'ime obodo chọọ ihe oriri na ebe ha ga-edina n'ihi na ebe a bụ ọzara nri nye ha n'onwe unu naanị ọgbachi ise na azaba ọka anyị nwere ngọzi dịrị gị onye nwe chineke eze nke ụwa dum onye wepụtara achịcha site n'ala ka ndị mmadụ na-asị na mbụ ụfọdụ na-asị na ịbụ Jọn nke baptizim ndị ọzọ na-asị na ịbụ Elija ụfọdụ na-asịkwa na ịbụ otu n'ime ndị mma ochie nke laghachiri ndị ọzọ kedu maka unu onwe unu onye ka unu si na mbụ ọ bụ gị bụ mesaya unu agwala onye ọbụla nke a nwa nke mmadụ ga-ata ahụhụ a ga-ajụkwa ya a ga-egbu ya mana ọ ghaghị ibilikwa ọzọ n'ụbọchị nke atọ wee soro m jee m ga-esoro gị onye ozizi mana biko chere ka m si ezinụlọ m ka emesịa onye ọbụla nke malitela ọlụ nke na-elekwa anya n'azụ enweghị oke ọbụla ala eze Chineke onye ọbụla nke na-achọ isoro m ga-ajụkwa onwe ya bụrụkwa obe ya na-eso m kwa ụbọchị n'ihi na onye ọbụla nke ga-echebe ndụ ya ga-atụfu ya mana onye ga-atụfu ndụ ya n'ihi m ga-achọta ya uru gịnị ka ọ baara mmadụ irite ụwa dum n'uru e wee napụ ya ndụ ya onye ọ bụla nke ihere m na nke ozizi m na-eme ihere onye ahụ ga-emekwa nwa nke mmadụ mgbe ọ ga-alọghachi n'ebube ya ebube nke nna ya na ndị mmụọ ozi n'ezie asị m unu ọ dị ndị na-agaghị edetu ọnwụ n'etiti unu ruo mgbe ha ga-ahụ alaeze Chineke

n'otu ntabi anya ahụ mmadụ abụọ malitere ịgwa ya okwu ha bụ moses na elija ndị pụtara n'ebube nke eluigwe ị ga-emezu uche chineke ị ga-anwụ na jerusalem mgbe ha na-akwado ịpụ Pita sịrị Jizọs onye ozizi ọ dị mma ka anyị nọdụ n'ebe a anyị ga-ewu ukwu atọ otu ga-abụ nke gị mgbe Pita ka na-ekwu okwu otu nke Moses igwe ojii kpuchiri ha egwu tụrụ ndị na-eso ụzọ ya olu wee si n'elu igwe daa sị nke a bụ ọkpara m onye m rọpụtara nụrụ n'olu ya nwa nwere a gwara ndị na-eso ụzọ gị ka ha chụpụ mmụọ ọjọọ a mana ha enweghị ike ndị okwukwe nta na ọgbọ ihe ọjọọ ruo ole mgbe ka mụ na unu ga-anọ tara m nwa gị ụzọ ya na-ekpe kpeenụ si nna anyị nke bi n'eluigwe ka edoo aha gị nsọ ka alaeze gị bịa ka emeghị ihe ị na-achọ n'ụwa dịka esi eme ya n'eluigwe nye anyị nri ga-ezuru anyị ụbọchị taa gbaghara anyị mmehie anyị dịka anyị na-agbaghara ndị ji anyị ụgwọ edubala anyị n'ime ọnwụnwa kama zọpụta anyị n'aka ihe ọjọọ rịọnụ unu ga-arịọta chọọnụ unu ga-achọta kụọnụ a ga-emeghere unu n'ihi na onye na-arịọ na-arịọta onye na-achọ na-achọtakwa onye na-akụ a ga-emeghere ya <laughs> o nwere onye bụ nna n'etiti unu nke na-enye nwa ya agwọ mgbe ọ rịọrọ ya azụ bụ akpị mgbe ọ rịọrọ ya akwa ọ bụ ezie na unu dị njọ mana unu na-enye ụmụ unu ezi ihe ọ bụ na Chineke nke bi n'eluigwe agaghị enye unu mmụọ nsọ karịa bụ ndị na-arịọ ya n'ezie asị m unu unu echegbula onwe unu n'ihe unu ga-eri maọbụ bụ ihe unu ga-eyi n'ihi na ndụ karịrị nri na ihe a na-eyi n'arụ lee nnụnụ ha anaghị agha mkpụrụ ha anaghị ewe ihe ubi ha enweghị ọba mana Chineke na-azụju ha afọ ọ bụ ụnụ amaghị na unu dị oke ọnụ ahịa karịa nnụnụ onye na-echegbu onwe ya ọ pụrụ itinye ndụ n'elu ndụ ya ọ bụrụ na unu enweghị ike ime nke a gịnị mere unu na-echegbu onwe unu lee ahịhịa ha na-eto nke ọma ha anaghị adọgbu onwe ha ọbụna solomon na ebube ya niile amaghị mma dịka ahịhịa ndị a ọ bụrụ na Chineke ga-achọ ahịhịa mma nke ga taa echi atụba ya n'ọkụ kedu maka unu nke ka ha oke ọnụ ahịa unu ndị okwukwe nta mee ka okwukwe ọ bụrụ na unu nwere okwukwe dịka mkpụrụ mọstad unu nwere ike isi ukwu osisi a bupụ onwe gị n'ebe a gaa n'akụkụ osimiri n'ezie ọ ga-adịkwara unu otu ahụ ka otu onye n'ime ndị a mehie gịnị ka alaeze Chineke yiri o yiri nwoke were mkpụrụ mọstad kụnye ya n'ubi wee tolite ghọọ osisi anụ ufe nke eluigwe na-ezukwa ike n'elu ya ihe a na-ekwu edoghị m anya gịnị mere gị na ndị ọnụụtụ ndị mmehie na ndị a jụrụ ajụ erikọ nri mkpa dibịa anaghị akpa onye ahụ dị ike kama onye ọrịa ọ bịaghị m ịkpọ ndị a maara aha ka ha chegharịa kama ndị mmehie gwa ya ihe alaeze biko ihe unu atụla egwu ụmụ atụrụ m n'ihi na ọ masịrị nna unu inye unu alaeze ya reenụ ihe niile unu nwere nye ndị ogbenye kwadoro na onwe unu akụ nke na-enweghị mmebi kwado na aka unu n'elu igwe n'ebe ha agaghị atalata n'ihi na ndị ohi agaghị aga n'ebe ahụ nla na nchara agaghịkwa emebi ya n'ihi na n'ebe akụ gị dị ka obi gị ga-adịkwa nwanyị ị nwerela onwe gị site n'ọrịa gị ụbọchị ndị a ka agwọ gị ọ bụghị n'ụbọchị sabat ọ bụ onye n'ime unu bụ onye na-agaghị eduba ịnyịnya ibu ya n'ebe ịṅụ mmiri n'ụbọchị izu ike onye a bụ nwa ebraham nke ekwensu kere abụ afọ iri na asatọ ndị a ọ bụ na agaghị eme ka ọ dị ike n'ụbọchị izu ike kpọọ m ezi onye ọ dịghị onye dị mma ma ọ bụghị Chineke ị maara iwu niile akwala iko egbula mmadụ ebola mmadụ ebubo ụgha sọpụrụ nna gị na nne gị mana ana m edebe iwu ndị a site na nwata m nwere otu ihe nke fọdụrụ gị ime ree ihe niile ị nwere nyekwa ndị ogbenye ị ga-enwekwa akụ n'eluigwe bịakwa soro m mana anyị bụ ndị na-azụ ahịa ọgaranya n'ezie ọ dịrị ya ọgaranya mfe ịba alaeze Chineke ọ dịrị ịnyịnya ibu mfe ịgafe site n'anya agịga karịa ọgaranya ịba Alaeze Chineke ọbụkwado onye ka a pụrụ ịzọpụta ihe a na-apụghị ime n'ebe mmadụ nọ dị mfe ebe Chineke nọ ebe nnọọ ka ọ ga-adị bụ alaeze a alaeze chineke anaghị abịa otu a ga-esi hụ ya anya ọ dịghị onye ga-asị lee ebe a ka ọ dị ma ọ bụ ebe ahụ ka ọ dị n'ihi na ọnụ na eze chineke oge na-abịa mgbe ọ ga-adị unu ka ụnụ hụ ụbọchị nke onye nwe anyị anya mana unu agaghị ahụ ya dịka amụma mmiri na-amụ n'elu dịka ọ na-emekwa ka ihe dị site n'otu akụ ruo akụ ọzọ otu a ka ụbọchị nke nwa nke mmadụ ga-adị mana ọ ga ebe ụzọ taa ahụ ndị ọgbọ a ga-ajụkwa ya ọ dịkarịrị mfe ka eluigwe n'ụwa gabiga karịa na okwu nta niile nke Chineke aghaghị imezu n'ezie ọ gụsịrị ndị amụma na ndị eze ike ịhụ ihe unu na-ahụ ugbu a na ịnụ ihe unu na-anụ ugbu a mana ha enweghị ike ya gịnị ka anyị ga-eme gịnị ka akwụkwọ nsọ na-ekwu kedu nkọwa ị ga-enye ya hụ onye nwe anyị n'anya site n'obi gị dum were mkpụrụ obi gị dum na ike gị dum na uche gị dum hụ onye agbata obi gị n'anya dịka onwe gị ị kwuru nke ọma mee otu a ị ga-adị ndụ onye bụ onye agbata obi m ọ bụghị ndị agha kedu maka siza o nwere otu nwoke nke sitere jerusalem na-aga jeriko o wee daba n'aka ndị ohi ndị gbara ya ọtọ tikwa ya ihe hapụ ya ọdị ndụ ọnwụ ka mma otu onye nchụaja wee gafeta n'ụzọ ahụ mgbe ọ hụrụ nwoke a o sitere n'ụzọ ọzọ gabiga otu aka ahụ onye Livaị mgbe ọ bịaruru ebe ahụ hụkwa ya o sitere n'akụ ụzọ ọzọ gafee mana otu onye Sameria nke nọ n'ije mgbe o ruru ebe ahụ ọhụkwa nwoke ahụ o nwere obi ọmịiko na-arụ ya o wee bịaruo ya nso tee ọnya ya niile mmanụ kekwa ya ihe okike o wee kụkwasị ya n'ịnyịnya ibu ya kpọrọ ya dobe n'ụlọ ndị ije nyekwa onye nlekọta ụlọ ahụ ego gwakwa ya ka o lekọta nwoke ahụ anya ọ gwakwara ya na ya ga-akwụghachi ihe niile ọ ga-emefu n'isi nwoke ahụ mgbe ọ ga-alọghachi onye n'ime mmadụ atọ a bụ onye agbata obi nwoke a nke dabara n'aka ndị ohi onye ahụ ka mara ihe ebere gaa m otu a ah, kweenu ka ụmụntakịrị bịakute m unu egbochile ha n'ihi na alaeze Chineke bụ nke ndị dị otu a n'ezie asị m unu onye ọbụla nke na-agaghị anara alaeze Chineke dịka nwatakịrị ọ gaghị aba n'ime ya ma ọlị onye ọbụla nke kpọbatara nwata a n'aha m na-akpọbata m onwe m na onye zitere m n'ihi na onye dịkarịsịrị nta n'etiti unu bụ onye kachasị ukwuu Jizọs nke Nazaret na-agafe Jizọs Jizọs nwa David mere m ebere gịnị ka ị chọrọ ka e mere gị achọrọ m ịhụ ụzọ ọzọ ụzọ okwukwe gị agwụwo gị ahụwala m ụzọ ahụwala m ụzọ ahụwala m mgbe Jizọs na-eje jerusalem gwe mmadụ bịakwutere ya ha na-arịọ ya ka ozi ha ụzọ nzọpụta ha chọkwara ka ọ gwa ha karịa ihe banyere alaeze chineke nwoke a bụ nnọọ onye amụma onye nwe m zọpụta m Zọpụta anyị, zọpụta anyị, tọọrọ Chineke. Zie anyị ezi ụzọ onye nwe anyị. Ndị mmadụ ebidola ịnabata ya dịka onye ozizi na onye nwe ha na Jeriko o nwere otu onye ọnụ ụtụ a na-akpọ zakios. Onye abụọ n'ụtụ. Ọ rigoro n'elu osisi ka o wee hụ Jizọs n'ihi igwe mmadụ. Rịdata Zakiọs, mụ na gị ga-anọ n'ụlọ gị taa. N'ụlọ m? Onye gachi nọ n'ụlọ ya? Kedu otu Zakiọs ji mara Jizọs? gee ntị m ga-enye ndị ogbenye ọkara ihe niile m nwere ọ bụrụ na o nwere onye m ghọgburu m ga-akwụghachi ya ugboro anọ Oh! <laughs> nke a ga ekwe omume onye ọnụta ime ihe dị otu a ụgha taa ka nzọpụta bịara n'ụlọ a n'ihi na nwoke nke a bụkwa nwa nke Abraham nwa nke mmadụ bịara ịchọ na ịzọpụta ndị furu efu anyị na-eje Jerusalem ebe amụma niile e buru banyere nwa nke mmadụ ga-emezu a ga-arara ya nye n'aka ndị mba ọzọ ha ga-achị ya ọchị mee ya ihe ihere gbukwaa ya asọ n'iru a ga-apịa ya ụtarị gbukwaa ya mana ọ ghaghị ibili n'ọnwụ n'ụbọchị nke atọ ọ bụ ezie na jizọs mara na a ga-egbu ya maka mmehie ụwa o jere Jerusalem ọtụtụ mmadụ ṅụrịrị ọṅụ n'ihi ọbịbịa ya ha mekwere ya eze ha ma na-eso ụzọ ka ha mechie ọnụ n'ezie ọ bụrụ na ha mechie ọnụ ka ume ndị a ga na-eti mkpu n'ime onwe ha mgbe jizọs bịaruru jerusalem nso hụkwa ya ọ kwara akwa maka ya ọ bụrụ na ọ bụ taa ka unu maara ụzọ udo ma unu apụghị ịmara ya oge na-abịa mgbe ndị iro unu ga-echi unu ọnụ n'ala na emezikwa unu ike n'akụkụ niile ha ga-emebi unu na mgbidi unu niile unu na ụmụ unu ha agaghị ahapụ otu nkume n'elu nkume ibe ya n'ihi na unu aghọtaghị ụbọchị nleta unu ụlọ nsọ Chineke na Jerusalem aghọọla ebe a na-azụ ahịa karịa ebe ikpere Chineke asaa asatọ itoolu iri iri na otu iri na abụọ iri na atọ iri na anọ iri na ise na ọtụtụ ndị emewo ya rịa eze eze <laughs> eze ndị arịrịọ ndị akwụna na ndị ohi anyị ahụla ụdị ha na mbụ ndị so na ha bụ ihe a na-abụghị ha nwụrụ echefuo ha na-elefukwala ihe anya ndị na-eso ụzọ a na-abawanye kwa ụbọchị ihe a na-adị ha mma na-eche na ọ bụ eze na ndọ ụnụ aka na ntị ọ bụrụ na nwoke a enye anyị nsogbu ọzọ ọ bụ ụnụ ka m ga-ejide o kwuru eziokwu oge rere ma m ga-agwa nwoke galili okwu ebe ọ na ekwuje ndị ihu abụọ nke bụ ndị farisii na ndị ode akwụkwọ ndị na-eso ụzọ ya bawanyere n'etiti ndị juu ndị o kwujọkwara malitere imegide ya mgbe jizọs nọ n'ụlọ ukwu chineke ọ hụrụ nwaanyị di ya nwụrụ ka ọ na-enye onyinye ọ bụ na kinya karịa n'ezie nwaanyị a nyere karịa ndị ọzọ nyere onyinye ha n'ihi na ndị ọzọ nyere site na akụ na ụba ha mana nwaanyị a nyere ihe niile o jiri biri n'agbanyeghị ọnọdụ ọjọọ ya gwa anyị ikike gịnị ka ị nwere ikwu ihe ndị a onye nyere gị ikike a ka m jụọ unu ajụjụ ike Jọn nke baptizim o sitere n'aka mmadụ ka ọ bụ n'aka Chineke gịnị ka anyị ga-ekwu ọ bụrụ na ha sị na ọ bụ na Chineke a ga-ajụ arụsị gịnị mere na-ekweghị na ya ọ bụrụ na anyị asị n'aka mmadụ igwe mmadụ a ga-atụ anyị nkume n'ihi na ha niile maara na Jọn bụ onye amụma anyị amaghị n'ebe ikike ya si bịa otu aka ahụkwa ngaghị agwa ụlọ onye na-eme ikike ime ihe ndị a o nwere otu nwoke nke kụrụ ubi vine werekwa ya nyefee n'aka ndị egoro ọrụ wee jee ala ọzọ nọdụ ogologo oge mgbe oge ruru maka ịghọ mkpụrụ vine o zigara otu n'ime ndị oru ya ka ha nye ya ụfọdụ n'ime mkpụrụ ubi ahụ mana ndị ahụ egoro ọrụ pịara ya ụtarị zila ya n'aka efu o wee zigakwa oru ọzọ ndị ahụ egoro ọrụ pịara ya ihe mee ya ihe ihere zilaa ya na-enyeghị ihe ọbụla wee ziga oru nke atọ mana ha pịachara ya ụtarị chụpụ ya onye nwe ubi vaịn ahụ wee si onwe ya gịnị ka m ga-eme m ga-eziga nwa m hụrụ n'anya n'ezie ha ga-ege ya ntị mana mgbe ndị egoro ọrụ hụrụ ya ha sịrịtara onwe ha nke a bụ nwa onye nwe ubi ahụ ka anyị gbuo ya ubi a ga-abụ nke anyị ha wee kpụrụ ya pụọ wee gbuo ya gịnị ka onye nwe ubi ahụ ga-eme ndị ahụ egoro ọrụ ọ ga-abịa gbuo ha werekwa ubi ahụ nyefee ndị ọzọ n'aka kedu ihe nkụzi a pụtara kume nke ndị na-ewu ụlọ jụrụ ajụ nke ahụ ka e mere isi nkuku ụlọ a ga-etipịasịkwa onye ọbụla nke dakwasịrị nkume ahụ ma ọ bụ onye ọbụla nke ọ dakwasịrị ọ ga-efesasịkwu ya dịka uzuzu nkụzi e amara na ihe ị na-ezi na nke ị na-ekwuziri ezi amakwara e na ị naghị ele mmadụ anya n'ihu mana ị na-akụzi ihe bụ uche Chineke banyere mmadụ biko gwa anyị ma o ziri ezi na iwu ị na-atụ ụtụ nye ndị na-achị Rom lezie anya onye nwe anyị ọ na-achọ ịghọgbu gị gosi m ego unu ọ bụ onye ka ihu ya na aha ya dị ya ya mere nye siza ihe nke dịrị siza nyekwa chineke ihe nke dịrị chineke gịnị bụ osisi unu maka nke a ugbu a ememme achịcha eko eko na-abịaru nso nke a na-akpọ ememme ngabiga jizọs wee ziga pita na jọn idoziri ebe ọ ga-anọ mee mmemme ahụ masịrị m isoro unu mee ememe a tupu oge ịta ahụhụ m erue n'ihi na agaghị m esoro unu rie ya ọzọ ruo mgbe unu ga-amata ihe ọ bụ n'ala eze Chineke ngọzi na-adịrị gị onye nwe anyị eze nke ụwa niile onye sitere na vine wepụta mkpụrụ ya werenụ nke a keenụ ya n'etiti onwe unu n'ihi na agaghị m anwụkwa site na vine ọzọ ma ọ bụghị n'alaeze Chineke ngọzi na-adịrị gị onye nwe anyị eze ụwa niile onye na-esite n'ala wepụta achịcha nke a bụ arụm m nke a na-enye n'ihi unu na-emenụ nke a ka unu wee na-echeta m iko a bụ ọgbụgba ndụ ọhụụ nke ọbara m nke a wụsịrị n'ihi unu ma lee onye ga-arara m nye na-esoro m rikọọ nri n'ezie nwa nke mmadụ aghaghị ịnwụ dịka chineke siri chọọ ya mana ahụ ga-adịrị onye ga-arara ya nye gwa anyị onye ọ bụ onye nwe onye kachasị ukwu n'ime ụnụ aghaghị ịdịkarịsị nta onye ndu aghaghị dị ka onye ozi ọ bụ onye karịrị ibe ya onye a na-efe ka ọ bụ onye na-efe mmadụ n'ezie ọ bụ onye a na-efe mana anọ m n'etiti dị ka onye ozi mụ na unu nọ n'ahụhụ m niile dịka nna m nyere m ikike ịchị achị otu a ka m ga-enye unu ikike ịchị mụ na unu ga-erikọ nri n'ala eze m unu ga-anọkwasịkwa n'oche eze ịchị ebe iri na abụọ nke Israel nke bụ na onye ga-arara gị nye Simon Simon lee ekwensu na-achọ enwe unu iwezuga ndị ọjọọ site na ndị ọma dịka a na-ewezuga igbugbo ọka site na ọka mana ekpela m ekpere banyere gị Simon ka okwukwe gara ịda ka mgbe ị ga-alaghachikuru m iwee gbaa ndị ọzọ ume onye nwe ejikere m isoro gị jee mkpọrọ na isoro gị nwụọ n'ezie pete tupu oke ọkụ akwa akwa taa ị ga-agọnarị m ugbo atọ si na ịmaghị m mgbe m ụnụ unu na-eji ego na akpụkpọ ụkwụ o nwere ihe kọrọ unu mba ọ dịghị mana ugbu a onye nwere akpa ego ya were ya mana onye na-enweghị mma agha ya ree uwe ya zụta otu n'ezie ihe edere n'akwụkwọ nsọ aghaghị imezu ọ bụkwa n'etiti ndị na-emebi iwu ka a gụnyere ya ihe niile edere banyere m na-abịa na mmezu lee mmaagha bụ onye nwe anyị ndị okenye wee zukọọ ịchọ etu ha ga-esi wepụ Jisọs ekwensu wee banye n'ime Judas Iskariot nke bụ otu n'ime ndị na-eso ụzọ Jizọs ya na ndị okenye gbara izu etu ha ga-esi jide Jizọs Jizọs jere n'ugwu Oliv ikpe ekpere kpeenụ ekpere ka unu ghara ịdaba n'ime ọnwụnwa ọ bụ naanị iri mkpụrụ ego atọ ka erere Jizọs jizọs matara na oge ọnwụ ya maka mmehie mmadụ niile abịala nso o wee na-ekpe ekpere nna ọ bụrụ na ọ bụ uche gị wepụ iko a n'ebe m nọ mana otu ọ dị ọ bụ uche gị ga-eme ọ bụghị nke m mmụọ ozi wee bịa site n'eluigwe ịgba ya ume ajịrịja na-agba ya n'ahụ na-adapụsị n'ala dị ka ọbara na-ekpere ka unu ghara ịdaba n'ọnwụnwa nzụta ọnụ ka ị narara nwa nke mmadụ nye onye nwe anyị kpọba anyị lụọ ọgụ ngwa ya o zuola ebube uju osisi na mma agha abịakwute m dịka m onye ohi mụ na unu nọ kwa ụbọchị n'ụlọ okwu Chineke mana unu ejideghị m bụ abụ oge unu ime ihe oge ike ọchịchịrị ga-achị jidenụ ya Jiesie na ike ndị agha wee duru ya jee n'ụlọ ikpe ebe ha mere ihe ọchị na ya eze ndị Juu nke a ihe gaje na-esokwu ụzọ Jizọs nwaanyị amaghị m onye ọ bụ ahụrụ m ya na ya ndị ọrụ gị kedu otu ọ dị bụ ilekwasị mmadụ anya ịbụ otu onye n'ime ha mana abụghị m ezi ọ dịghị ihe ijuanya dị ya nwoke na jizọs nọrọ ọ bụkwa galili nyefee amaghị m ihe ihe na-ekwu banyere jizọs wee tụgharịa lee pita anya pita wee cheta ihe jizọs gwara ya tupu oke ọkụkọ ebe akwa ị ga-agọnarị m ugboro atọ na anyị na-arịọ gị mee dịka ị dị dịka ike gị niile siri dị gị onye kpara nna anyị mgbe ha meghere gị onye wesara ha iwe mana ibibi ha <laughs> n'ihi ịhụnanya ị nwere n'ebe ha nọ n'ihi ọgbụgba ndụ gị gbarakwa m onye tiri gị ihe gwa anyị onye ọzọ ga-eti ihe kwụsịnụ ya sị m unu kwụsị ya kpọtanụ ya n'ụlọ ikpe ngwa ndị okpukpe ndị juu wee zukọọ ịjụ jizọs ajụjụ Gwa anyị e ọ bụrụ na m gwa unu unu agaghị ekwere ọ bụrụkwa na njụọ unu ajụjụ unu agaghị asa m ya mana site taa nwa nke mmadụ ga-anọdụ ọdụ n'aka nri nke Chineke A ọkpara chineke unu onwe unu kwuru na mbụ onye nyere ikike ikpe otu ahụ ikpe mara ya anyị onwe anyị anụla ihe o kwuru anyị ga-akpọjere Pilet Eh, kakaknya. Kakaknya agak parah. kwuru Pilet onye kachasị njọ n'etiti ndị ọchịchị ndị Rom nke e sitere n'aka ya kpọgide ọtụtụ ndị mmadụ n'obe gịnị ka m chọrọ ebe a n'isi ụtụtụ a anyị jidere nwoke a ka ọ na-eduhie ndị anyị o wetara nsogbu n'ahịa dị n'ụlọ ukwu Chineke gịnị ga-abụ ahụhụ ya maa ya ikpe ọ dịghị ihe m hụrụ o mere m ga-eji maa ya ikpe ọ bụ onye na-emebi iwu ọ gwara ha ka ha ghara ịtụ ụtụ nye Siza ọ sịkwara na ya bụ Mesaya na eze eze ị bụ eze ndị juu gị onwe gị kwuru o bidoro na galili ugbua ọ bịala ebe a na galili ọ bụ onye galili ọ bụrụ na ọ bụ otu a kpọgaranụ ya herod ọkwa ka na jerusalem pagaran ya heroes isiri n'Igbo bonye. kedu ndị bụ ndị na-eso ụzọ gị ndị mmadụ siri na ị pụrụ ime ihe rịba ama mere m ụfọdụ onye nwe m ọ nọ na-emebi ndị mmadụ isi ọ na-akpọkwa onwe ya eze nwoke a Eze. <laughs> onye nwe m pịa ihe nke ọma zigakwara na ya pilot ọ bụ ya na-achị ebe a زندگی ها بلک بسریان ya mere m ga-apịa ya ihe ị maara nke ọma na ọ bụ iwu na ị ga-ahapụra barabas ee sị kpọgbuo ya kpọgbuo ya Pilet wee kpee ya ikpe ọnwụ ọ hapụkwara Barabas bụ onye ha chọrọ ka a hapụrụ ha a tụrụ ya mkpọrọ n'ihi ọgbụgbu mmadụ o wee nyefee ha Jisọs ka a kpọgbuo ya n'obe zọpụtara ndị ọzọ ya zọpụta n'onwe ya ee eh, zọpụta onwe gị ma ọ bụrụ na ị bụ ya ee eh, si n'ebe ahụ rịdata gosi anyị otu ọla ebube gị otu a akpọgidere Jizọs n'obe n'etiti ndị ohi abụọ na mmezu nke amụma dịka e buru ya n'amụma ọtụtụ afọ gara aga nke a abụghị uwe efu ma otu <laughs> ihe anyị ga-eme ka anyị agha wee fenza onwe ya a onye ihu ọma gịnị ka ị ga-eji ya mee ebe ọ bụ gị nwetara ya ha wee dị ihe tinye n'isi obe ya si nke a bụ eze ndị juu ndị you? Eze ya ahụ zọpụta onwe gị zọpụtakwa anyị ị na-atụkwa egwu Chineke a mara ya ikpe dịka a mara gị mana ọ dịghị ihe ọjọọ mere chetakwa m Jizọs wee wee ga-abịa dịka eze ekwe m gị nkwa taa ka na gị ga-anọ na paradaịs ugbu a bụ ehihie mana ọchịchịrị gbachiri ebe niile awa atọ ruo elekere atọ nke ehihie Stewart tener Lugonada. Na aka gị ka m onyeisi ndị agha ahụ hụrụ ihe mere o toro Chineke sị ekele dịrị Chineke n'ezie onye a bụ onye ezi omume Josef nke Arimatia onye ezi omume nke na-ekwenyeghị ogbugbe egburu Jizọs rere Pontius Pilate ka ebunye ya ozu Jizọs ka o lie tupu ụbọchị ha ji efe efufe ruo gbaghara anyị anyị na-eso ozu onye nwe anyị nsogbu adịghị mana bịanụ ụbọchị izu ike dị nso n'isi ụtụtụ izu ụka ha ji ude nsị ụtọ bịarụ ili ahụ ha hụrụ na-ebupụwo nkume ahụ dị n'ili ahụ mana mgbe ha bara n'ime ya ozi Jizọs adịghị ya chọọ onye dị ndụ n'etiti ndị nwụrụ anwụ o biliwo chetanụ ihe ọ gwara unu na galili a ga-arara nwa nke mmadụ nye n'aka ndị mmehie a ga-egbukwa ya mana ọ ga-esi n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ anyị gịnị mere unu na-achọ onye dị ndụ n'etiti ndị nwụrụ anwụ ọ bụ eziokwu kwere na anyị anyị hụrụ ya gaanụ ka unu hụ n'onwe unu ili tọgbọrọ n'efu onye nwa ya anọghị ya ike ga pete Pita Jizọs wee mee ka mmadụ abụọ ndị na-eso ụzọ ya hụ ya anya ha jiri obi ụtọ mee ka ndị ọzọ mata onye nwe anyị ebiliwo n'ezie o gosiri Simon onwe ya anyị aghọtaghị na ọ bụ ya n'okporo ụzọ mana mgbe ọ nyawara achịcha anyị wee ọ tụrụ n'anya na ọ ga-eje ebe ahụ gịnị mere ubi na-ala ọnụ mmiri gịnị mere unu na-enwe obi abụọ leenụ aka m na ụkwụ m hụnụ na ọ bụ m onwe m metụnụ m aka ka unu mata n'ihi na mmụọ enweghị anụ arụ na dị ka m onwe m nwere ihe ndị a ka m gwara unu maka ha mgbe mụ na unu ka nọ si na ihe niile e buru n'ama banyere m n'iwu Moses na n'ọnụ ndị amụma na n'akwụkwọ abụọma aghaghị imezu nke a bụ ihe e dere ya ahụ ga-ata ahụhụ ọ ga-ebilikwa n'ụbọchị nke atọ n'aha ya ka a ga-ekwusa ozi ọma nke nzọpụta na nke mgbaghara mmehie nye mba niile bido na Jerusalem unu onwe unu bụ ndị ama ihe ndị a mụ onwe m na-eweta nkwa nke nna m nye unu ana unu ga-echere na Jerusalem ruo mgbe ike ga-esi n'elu bịakwasị unu gọzie unu ma chebekwa unu enyewo m ike niile nke dị n'eluigwe na nke dị n'ụwa ya mere gaanụ mba niile zisa ozi ọma na-emekwa ha baptizim n'aha nke nna na nke ọkpara na nke mmụọ nsọ na-ezikwa ha idebe ihe niile m nyere n'iwu lee ana m anọnyere unu ruo ọgwụgwụ ụwa amen ogologo oge gara aga ndị amụma dere n'akwụkwọ nsọ na Chineke ga-ezite onye nzọpụta ka ọ zọpụta ndị mmehie ma mee ka ha na Chineke dị n'udo ndụ Jizọs gosiri nke ọma n'ezie na ọ bụ onye nzọpụta onye Chineke kwere nkwa izite n'ụwa onye ọma Aịzaya dere na otu nwaanyị na-amaghị nwoke ga-atụrụ ime ọ ga-amụkwa nwa nwoke o mezuru dịka o kwuru Chineke sitere n'ike ya mee ka Meri tụrụ ime mụkwa Jizọs dịka e dere n'akwụkwọ nsọ ọmụmụ nke ịrịba ama ya bụ akara nke Chineke na nwa ahụ bụ onye nzọpụta onye Chineke kpọrọ nwa ya mgbe ndị mmadụ hụrụ Jizọs ha hụtara ụdịdị na ike nke Chineke ọ gwọrọ ndị mmadụ ọrịa ma gbaghara ha mmehie ha o kwere ha nkwa ọnọdụ n'ala eze ya dị ebighị ebi Jizọs jiri ndụ ya chụọ àjà ma hụkwa ahụ n'ihi mmadụ niile ma o siri n'ọnwụ bilie igosi na ike ya karịrị ike nke ọnwụ Jizọs onye nzọpụta sịrị enwere m ike inyefe ndụ m na ike iwerekwa ya ọzọ ndụ jizọs dị nnọọ otu ahụ ndị ama dere ya na ndụ mesaya ga-adị ndụ ya kwadoro na okwu nke ndị ama bụ eziokwu na nke na-adịghị agbanwe dị ka ndị amụma kwuru ya okwu nke onye nwe anyị adịghị agha agha okwu gị na-adị ruo ebighị ebi mesaya ahụ na onwe ya sịrị eluigwe n'ụwa ga-agabiga ma okwu niile nke ọnụ m agaghị agabiga ma ọlị na mbido Chineke kere nwoke na nwaanyị ka ha na Chineke nwekọọ ihe ma ha atụkwasịghị Chineke obi ha nụpụrụ isi n'iwu ya omume a kewapụrụ ha n'ebe Chineke nọ n'ime akwụkwọ nsọ edere ya mmadụ niile emehiewo ma ụgwọ ọlụ nke mmehie bụ ọnwụ ndị mmehie apụghị ịdị ndụ n'ime mmekọrịta ha na Chineke ma dịka Chineke họpụtara ebule ịnwụ n'ọnọdụ nwa ebraham otu a o zitere Jizọs bụ onye nzọpụta ka ọ nwụọ n'ihi ụmụ Adam ndụ ya ọnwụ ya na mbilite n'ọnwụ ya weghachiri mmekọrịta n'etiti Chineke na ndị na-atụkwasị ya obi onye ozi Pita sịrị Jizọs bụ naanị otu onye ahụ ndị amụma niile kwuru sị na Chineke ga-agbaghara mmehie nke ndị niile kwere na ya n'ihi nke a ndị niile soro Jizọs ga-agbanarị ahụhụ nke ọkụ ala mmụọ ma soro Chineke na-ebi n'alaeze ya ruo ebighị ebi mgbe Jizọs siworo n'ọnwụ bilie ọ sịrị ndị na-eso ụzọ ya ndị mmadụ ga-ekwusa n'aha m nye mba niile na Chineke na-agbaghara mmehie nke ndị nwere nchegharị Jizọs kwuru sị na ya ga-ezite mmụọ nsọ ka o binyere ndị na-eso ụzọ ya ịkụziri ha eziokwu na inyere ha aka isoro ụzọ nke Chineke mgbe nwaanyị mmehie ahụ cherekutere Jizọs Jizọs sịrị ya agbagharawo mmehie gị azọpụtala gị n'ihi na anyị tụkwasịrị m obi Jizọs sịrị na mgbe ọbụla ndị mmadụ hụrụ Chineke n'anya n'ezie nke a na-egosi na Chineke agbagharawo mmehie ha Jizọs onye nzọpụta kpọrọ ndị mmadụ ka ha soro ya mgbe onye ohi ahụ nọ n'obe kwere na Jizọs wee rịọ ya ka ọ zọpụta ya Jizọs sịrị ya taa ka mụ na gị ga-anọ na paradaịs ndị kpebiri isoro Jizọs nwere ike ịmalite mmekọrịta ha na Chineke site n'ikwu okwu dị ka nke a Chineke onye nwe ụwa na uju ya ịdị nsọ bụrụkwa onye ebuliri elu ana m ekele gị n'ihi na ị hụrụ m n'anya dịka nna o wutere m na enupụwo m isi n'iwu gị mehie megidekwa gị ekele m gị na izitere Jizọs ka ọ nwụọ n'obe n'ihi m ma sikwa n'ọnwụ bilie ekele m gị n'ihi na ọ tara ahụ n'ihi mmehie m achọrọ m iso ụzọ gị ma nabata Jizọs dị ka onye nzọpụta m na onye nwe m ekelekwa m gị n'ihi na ịgbagharawo mmehie m ma meghere m ụzọ ibinyere gị ruo ebighị ebi ana m arịọ gị ka ị nye m mmụọ nsọ gị ka ọ nọnyere m ma gosikwa m ụzọ gị ka onye m ike m ga-eji hụ gị n'anya site n'obi m ma bikwa ndụ ga-atọ gị ụtọ ka ndị mmadụ too gị ebe niile n'ime ụwa amen jizọs kwuru banyere ndị na-eso ụzọ ya atụrụ m na-anụ olu m amaara m ha ha onwe ha na-esokwa m ndị na-eso ụzọ jizọs na-ezukọtakwa ha na-agwa ya okwu kwa ụbọchị ha na-amụkwa okwu chineke bụ akwụkwọ nsọ ha na-agbaso nzọmụkwụ ya na-ekerịkọta ịhụnanya ya n'ebe ndị ọzọ nọ Jizọs na-enyere ha aka na-agbakwa ha ume site n'ike nke mmụọ nsọ onye bi n'ime ha ha na-echetakwa okwu Jizọs gwara ha mgbe ọ na-arịgo igwe, enyewo m ikike niile dị n'elu igwe nke dị n'elu ụwa nakwa nke dị n'okpuru ụwa mụ onwe m na-anọnyekwara ụnụ, ree ọgwụgwụ ụwa